omelọla mbanụ mbanụ mbanụ anyị enwezi anịna mgbaga no we no more have land that side na we have sold everything nwoke kwuru n'ọkụ nụ eh, ebe anyị nwere nkịta bụ na ebuza eh, ebe anyị nwere nkịta bụ na ebuza ee eh, anyị kpọrọ nke a King New heaven Homes Ibiza not Ibiza Ebuza Delta steeti Eh, how much? How much? Three million. Three million. Three million now. Yes. Promo. Yeah. No. We there on promo now. Three million before next month or before five. You can see me no. Mbabulo Sosia, there is another place that we have phase one and phase two. Full King Blue Fountain Homes. Phase one, ya bụ aka 200,000 bụ oge ebe a 2 million ọsị m 200,000 n'aka ebu ndị bitman onye ọ mere ọla eche m n'ilugo nwaanyị nwa dịbụ engage my friend say he likes you omere ọla don worry i dey carry am come inspection baby if you buy up to 10 plot i consider anụ na nwaanyị bụ nwaanyị ọla <laughs> phase 2 Verse 2 is 900,000. 900, Verse 2 is 900,000. Ị na melola, ọla! Ị na-emere ọla! Ị na-emere ọla! vai levar? nwa, ego ọwụla ife come eme and they carry and come inspection. Ee, eh, ngwanụ ngwanụ ngwanụ. Onyekwa security. Eh, security is not a problem in Asaba now. Yeah. ị na-ekwuzi ka ọ na-ewere anaba anaba asaba 12am men na-akwụghalịnụ no there is no security threat mana if you want to carry convoy you are a big man na ka mmadụ mmadụ na-abịa security is not a problem eh, eh, eh, title anyị na-enye bụ deed of assignment yes and registered surveyor sọrị ọ ụmụ ọrụ m ka m na-ajụ isi nwoke na ebe nna chi igo ala ka nkụnụ nke ama m na before this month ịnya ịnyanụ deed of assignment na register survey power of attorney is also available receipt a ga-enyenu gị within 24 hours enwe ife ọzọ eji m receipt n'aka ebe a ọbele ọla